ọkwa ọlọkpanta ka the present governor of eh, eh, Abia steeti jere ebe a ebe a ka nna m na-egwupụtara eh, ozu 70 ya na-agwụ m ka na-eme last week lọkpanta anụnwa nke anụnwa dị ebe a lọkpanta anụnwa ọ ya bụ ịgasị ebe a ndị ndị ugwu nọ na ere masị ya ụmụ Igbo gịnị na-emezi ihe dị oke ugwu dị oke ụjọ na-eme ọ gịnị ụmụ Igbo biko tetenụ n'ụra tetenụ n'ụra lọkpanta ọya bụ gasị abata welcome to Enugu steeti ebe ama ka gọvanọ Okpoti ka ọ na-aza lụrụ ebe ama wee ruo ewee si na afụrụ ozu mmadụ 70 gụgide egụta iri asaa ee ozu ndị a fụrụ amaghị ndị ọ bụ mana o doo na aga anya gị nwa bụ onye obodo a na ọ bụ ozu ụmụnne gị dị ya nwụ and ọ bụrụ na ị na-esi lọtanta wee na-agafe irute ebe a ekwusịgorusi ya ma anụ anụ ụmụnne ka a na-amị na-enye ya na-ata a na-enye ya anụ ụmụnne ha gburu were ya arụ gị su ya enye gị na-ata ọkwa mgbe gara aga ka egosi one young na onye ugwu bụcha anụ ha ha dozichara otu a ha si edozi anụ su ya ịma gụkọ ọtụcha ya buru ya na baro na ihe ndị mmadụ jizi wee ma na-anụ mmadụ bụ ọkpa bụzi ọkpa mmadụ ewefu ya di ya ọ na-akụ iri na ya amaghị ọ n'ọzọ bunyere ihe efu ụdatị na ndị ugwu anọ n'obodo a na-egbu ụmụnne unu were anọ ha na-emere unu su ya na-ata na-atagbu nnamdị kanụ gbakwunu na-atazi na ahụ na-atazi na suya na aba about suya rụrụ arụ ndị ugwu na-edina efi ha ji emere unu si ya just ka efu how deti ndị a dị onwere na anyị enyebeghị unu ka unu mara data onwe ihe kwesịrị ijikọ unu na ndị a onye igbo ya aharụ ka ya nara onye ugwu ego lee nwanne ya na ana ancestral land ha ka ndị ugwu nọrọ ebe ahụ mana politicians ndị igbo ọ ifuru unu the thunder wey go fire still the warm up mana ọ ga-ezuwego ọ ga-ebido ịgba unu ndị politishans ndị Igbo ọ ga-agba unu gbaa m ezinụlọ unu ma generation the fire wey go burn ọ na warm up Peter Obi akwụgharịzina na kọtụ ngwa gị ya mgbe ahụ jizie elu mmechu iru a ndị a mechuru ụwa niile mana ọ gị nwa wini jiziere ọpọchuniti a mekie histri lidie ụmụnne gị chọọ ya n'udo ọ bụrụ ịchụ ya by war otu ọwa si wee onye ọbụla si sọpọtụ gị werụzie sọpọtụ a gaa for freedom of ụmụnne gị ndị nke gị nọrọ ebe a na-etiwo naijiria nna ya o nwere ihe ọzọ eji echeta zik n'obodo a o nwere enyi ụda tin eji echeta zik ị ma ihe afa zik ji wee na ọsịsọ one naijiria Zik ji uphold ruo what was never right. Onye kpatara afia ji na ọsịsọ. The same line ka Peter Obi chọkwara ito ị na-achọ New Nigeria. New Nigeria onye gwa gị n'obodo aka ga-adịkwa mma ege. Who told you? Ịchọta New Nigeria assume na enyere gị echi 8 years after 8 years ha ewere ụkwụ ya pịtọọ ya. Eh? A kind of people ị maara datị enwere ihe ọbụla gbasata humanity dị ha mma ihe dị mma na-atọ ụtọ na-achọwa naijiria wee sunu ngwakwụgharịwa na kọt ọsọkwunu ka nọmbara of san unu ji wee jee kọt karịa nọmbara of citizens enwe na naijiria da iwu neva i told you people mana unu anụrụ maka na m na-eyi white garment enwe some people who will never like you ọ dị na gị nwa na ị na-ele ndụ ha anị na ndụ agwụgo ndụ nke ha agwụgo na ọfọ 3 minutes ka ha nwụọ ewezi ya gbawa n'ebe ị nọ ka ilesi ya ndụ ọ ya asị kama ya ka ya nwụọ ọ ihe na-egbu uru niile fight for your lasting freedom o ihe ọbụla dị mma dị n'obodo a chukwu okike enyegokwa unu the freedom nọ make enu that move mana ọ na-ewute m na ndị juru ebe a bụ Janes and Jambres juru n'ala Igbo ndị na-ekuni anụsa eziokwu ọgụ ọ ndị ha bụ unu chọkụ nwere itecha mana unu amahụ na ọnwụ na-eche unu gwakere m ihe ya eji wee cheta politishans ọgbọ a ma a sị na ha anwụsịsịa kịta ka ihe dị next generation ga-eji wee cheta unu ya ya eji wee cheta unu bụ na unu bụ ndị mgbu unu bụ ndị mgbu unu na-ele nwanne unu ọkwa the same politicians ndị Igbo so wee lee ma pete Obi ebe ọ na-ewute bụ na ndị Igbo ndị Igbo ka wee mara ihe ka nwee ego ka nwee amamihe ka dị enlightened mana ọha nwa bụ ndị kacha wee bụrụ mumu n'obodo a na-akpọ Naijiria ha nwa ndị ihe niile zuru oke ọ bụrụ ha ma na asaa bụ ndị ebe ha ukwu na-asị na m ekwuo na-ele onwe ha na-ele ụmụnne ha for the sake of money money enwa ị na-ayọ ndị ugwu bụkwa ego ndị ugwu na-alụ gị from your the resources chukwu nyere gị ji wee gozie your own land na-emeri akwụkwọ unu gụrụ bụ unu ji akwụkwọ gụtara onwe unu slave amamihe unu bụ amamihe unu ji wee banye na slavery perpetual slavery ego unu nwere bụ ego unu ji gotere onwe unu bondage ndị Igbo na politishans unu hmm. onye Igbo ya na-agba onye Igbo ebie mgba